akwụkwọ ozi nke judu degara ndị Kraịst niile Judas oru nke Jizọs Kraịst na nwanne jemes na-edegara ụnụ akwụkwọ bụ ndị akpọworo ndị ahụrụ n'anyị n'ime Chineke bụ nna anyị ndị edebewokwara Jizọs Kraịst ka emee ka ebere na udo na ịhụnanya bara ụnụ ụba ndị e hụrụ n'anya ebe m na-anụ ọkụ niile n'obi idegara ụnụ akwụkwọ banyere nzọpụta ahụ azọpụtakwara anyị ọ dị m mkpa idegara unu akwụkwọ na-arịọ unu ka unu na-agbasi mgba ike n'ihe okwukwe ahụ nke e nyere ndị nsọ n'aka naanị otu mgbe idebe n'ihi na mmadụ ụfọdụ gbebara bụ ndị ewereworo ha gosi ọra mmadụ mgbe ochie ka e wee maa ha ikpe a ndị na-adịghị asọpụrụ Chineke ndị na-agha amara Chineke anyị ka ọ bụrụ agụụ ịkwa iko ndị na-agọnarịkwa onye naanị ya bụ nna nwe ọra na onye nwe Jizọs Kraịst ma ana m ezube ichetara unu ọ bụ ezie na unu matara ihe niile naanị otu mgbe na onye nwe anyị mgbe ọ zọpụtararị otu ndị n'ala Ijipt emesịa o weela ndị na-ekweghị ekwe n'iyi ndị mmụọ ozi ndị na-edebeghị ibu isi nke aka ha kama ha rapụrụ ebe obibi nke aka ha o debewokwa ha n'agbụ ebighị ebi n'okpuru ọchịchịrị nye ikpe nke oke ụbọchị ahụ dịka Sodom na Gomora n'obodo dị ha gburugburu ebe ha rara onwe ha nye n'ịkwa iko n'ụzọ dị otu ndị a mere wee pụọ sọ anụ arụ dị iche edebewo ha n'ire ọra mmadụ dịka ihe ngosi na-ahụ ahụhụ mmehie nke ọmụma ikpe ziri ezi nke bụ ọkụ ebighị ebi ma otu ahụ mmadụ ndị a na-emerụkwa anụ arụ ha na ịrọ nrọ ha jụkwa ịbụ onye nwe mmadụ kwulukwa ndị nọ n'ebube ma Michael onye isi mmụọ ozi mgbe ya na ekwensu na-arụrịta ụka banyere arụ Mosis ka ọ na-ekwugide ya o nweghị anya ike ikpe ya ikpe nkwulu kama ọ sịrị ka onye nwe anyị bara gị mba ma ndị a na-ekwuru ihe niile ka hara bụ ihe ha na-amataghị ma ka hara bụ ihe ha na-aghọta site na ọmụmụ ka anụ na-enweghị uche n'ime ihe ndị a ka a na-emebi ha ahụ ga-adịrị ha n'ihi na ha gara n'ụzọ ken wusikwa onwe ha dịka mmiri na njehie nke belam n'ihi ụgwọ ọrụ wee laa n'iyi na nkwugide nke kora ndị a bụ ndị nke bụ nkume zoro ezo na oriri ịhụnanya ụnụ mgbe ha na-eso unu rikọọ ihe na-atụghị egwu ndị na-azụ onwe ha dịka atụrụ ha bụ igwe ojii nke mmiri na-adịghị nke ife na-efegharị bụrụkwa osisi na-amịghị mkpụrụ n'oge mkpụrụ nke nwụrụ anwụ ugbo abụọ nke eropụrụ eropụ bụrụkwa ebili mmiri dị egwu nke oke osimiri na-asụpụta ihere nke aka ha dịka ụfụfụ ụmụ kpakpando na-ejehie ejehie ndị edebeworo itiri nke ọchịchịrị ruo mgbe ebighị ebi ọ bụkwa ndị a ka Enọk bụ onye asaa site na Adam buru amụma sị lee onye nwe anyị bịara ya na ndị nsọ ya a na-apụghị ịgụta ọnụ ikpe mmadụ niile ikpe na ịtụ ndị niile ndị na-asọpụghị Chineke ihe n'anya bụ ọrụ niile nke asọpụghị Chineke ha nke ha lụrụ na-asọpụghị Chineke ha na okwu dị ike niile nke ndị mmehie ndị na-asọpụghị Chineke kwugidere ya ndị a bụ ndị ntamu ndị na-ata Chineke ụta na-ejeso agụụ ihe ọjọọ niile ha ọnụ ha na-ekwukwa oke okwu na-afụli afụli ndị na-aja iru mmadụ n'ihi uru ma unu onwe unu ndị hụrụ n'anya cheta na okwu niile nke ndị ozi onye nwe anyị Jizọs Kraịst buru ụzọ kwu na ha sịrị unu n'oge ikpeazụ ndị ọchị ga-adị na-aga dịka agụ ihe ọjọọ niile nke aka ha nke asọpụghị Chineke si dị ndị a bụ ndị na-akpata nkewa ndị mkpụrụ obi mmadụ na-achị ndị na-enweghị mmụọ nsọ ma unu onwe unu ndị hụrụ n'anya n'iwuli onwe unu elu dịka ụlọ n'elu okwukwe unu dịkarịsịrị nsọ n'ikpekwa ekpere n'ime mmụọ nsọ debe onwe unu n'ịhụnanya Chineke na-eche ebere onye nwe anyị Jizọs Kraịst ruo ndụ ebighị ebi na-emekwara na ụfọdụ ebere bụ ndị nwere obi abụọ na-azọpụtakwa na ụfọdụ na-agụpụta ha n'ọkụ ma were na egwu mere ụfọdụ ebere na-akpọ ọbụna uwe anụ arụ nyeworo ntụpọ asị ma onye ahụ nke pụrụ iche unu nche ka ụnụ ghara ịsụ ngọngọ na iguzo unu n'iru ebube ya na-adịghịta ụta n'oke obi ụtọ onye naanị ya bụ Chineke bụrụkwa onye nzọpụta anyị ka ha site n'aka Jizọs Kraịst bụ onye nwe anyị dịrị ya bụ otuto na ịdị ukwu na ike na iche isi mgbe oge a niile aka erughị ugbu a kwa wee rukwa mgbe niile ebighị ebi Amen.